AWR Adventist World Radio Redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa igbo onye ọma na-ege ntị ndewo ya dịrị gị mma dịrị nwoke mma dịrị nwaanyị mma dịrị ikwu na ibe ndị na-ege anyị ntị n'oge okwu ahụike anyị ụbọchị taa anyị ga-eleba anya n'isiokwu nke na-asị ahụike anyị dịka o ji mekọta ogige ebe anyị bi ahụike anyị dịka o ji ogige gburugburu ebe anyị bi kee ihe bụ ogige maọbụ gburugburu ebe anyị na-ebi obi bụ ihe kwesịrị ịdị anyị mkpa n'ime ndụ anyị n'ihi na ọtụtụ ọrịa ndị anyị na-enweta maọbụ anyị na-arịa bụ ihe na-esite n'ogige anyị maọbụ na gburugburu ebe anyị bi ọtụtụ ọrịa dịka anyị ga-achọpụta n'isiokwu anyị a nke na-asị ahụike anyị dịka ọ gbasara ogige maọbụ gburugburu ebe anyị bi ga-eme ka anyị mata na anyị na-enweta ọtụtụ ọrịa ndị dịkarị iche iche site n'ogige anyị ogige anyị nagidere ihe ha ndị dị ndụ na ihe ndị na-adịghị ndụ ihe dị ka mmiri oyi aja mmerịkọta mmadụ na ibe ya na ihe dị ka nnweta ihe ndị a dum bụ ihe anyị na-ahụ na gburugburu ma n'ogige anyị ebe anyị na-enweta onwe anyị ma ọ bụ ebe anyị na-ebi obi anyị na ụzọ nkọwa dị iche anyị ga-enwe ike kewapụta ogige anyị n'ụzọ nkega atọ nke mbụ bụ na anyị ga-ekewapụta ya na ihe nke anyị na-elere anya maọbụ ihe anyị na-ahụ anya nke dị ka mmiri ma ọ bụ oyi nke anyị na-ekuta na ogige anyị ma ọ bụ aja nke dị na gburugburu ebe anyị na-ebi obi maọbụ ụlọ anyị ma ọ bụ unyi nke na-esi na gburugburu ogige anyị na-apụta ma ọ bụkwanụ ihe nke anyị na-enweta site n'ogige anyị niile dị iche iche nkega ọzọ bụ ihe ndị ha dị ndụ ndị gbara anyị gburugburu dị ka osisi ụmụ anụmanụ ndị ha anyị na-eri ma ụmụ anụmanụ ndị na-ebunye si ọrịa ma bụ anyị na-esita n'ime ha enweta ọrịa ndị na-emekọta ogige anyị ha mgbe dum nkega ọzọ bụ mmerịkata ndị agbata obi ma ọ bụ omenala ma ọ bụ aka ọrụ nke anyị na-arụ ma ọ bụ okpukperechi anyị n'ime obodo ihe ndị a dum ka anyị kpọsịrị n'oge awa a nwere mmekọta dị iche iche metụ ahụike anyị ma ọ bụ ọdịmma anyị n'ime ime obodo ahụike mmadụ nwere ndabere dị ukwuu n'ebe gburugburu ebe anyị na-ebi obi kepụta na ahụike anyị bụ ihe anyị ga-asị na o nwere ndabere n'ebe ọnọdụ ọjọọ niile dị iche iche nọ n'okike anyị dị ka mmiri ọjọọ nke anyị na-aṅụ ala nke jọrọ njọ anyị nwere ike ibi obi oyi ọjọọ nke anyị na-eku ụlọ anyị na-adịghị mma obibi nke anyị na-ebi mgbe ụfọ ụmụ anụ ndị ha gbara anyị gburugburu bụ ihe dị na njikere ị na-ebunye anyị ọrịa dị iche iche ma ihe ọtịta nke na-esita n'ogige anyị dum ihe ndị a dum bụ ihe na-eme ka ọnọdụ ahụike anyị bụrụ ihe jọgburu onwe ya n'obodo anyị maọbụ n'ogige anyị dum n'ụbọchị taa anyị ga-eleba anya na ihe dịkasịrị mkpa n'ime ndụ mmadụ nke a na-akpọ mmiri mmiri bụ ihe dị mkpa n'ime ndụ mmadụ n'ihi na mgbe ụfọ anyị na-aṅụ mmiri aṅụ anyị na-ejikwa mmiri asa ahụ anyị na-ejikwa ya na-esi ihe anyị ga-eri ile anyị a na-ahụ anyị nke ọma ndị mmụta mere ka anyị mata na ahụ anyị nwere mmiri n'ime ahụ anyị kepụtanụ na okwu nke ndị Igbo na-ekwu sị na mmiri bụ ndụ bụ ee ma bụrụ okwu pụtara ìhè n'ezie mmiri bụ ihe dị mkpa n'ime ndụ mmadụ mmiri anyị ga na-aṅụ bụ mmiri anyị kwesịrị ilezi anya nke ọma otu anyị ga-esita n'ụzọ dị otu a gbanarị ọrịa ọjọọ dum anyị nwere ike ịnweta. n'isiokwu anyị n'ụbọchị taa anyị ga-eleba anya n'ụzọ anyị na-esi enweta mmiri ndị anyị na-eji eme ihe ọ bụla anyị chọrọ ime n'ime ogige anyị ihe kwesịrị ma ọ bụ ụdịdị kwesịrị mmiri ahụ ịdị nke anyị ga-ahụ anya sị ee na nke a bụ ezi mmiri nke kwesịrị anyị ịṅụ ma ọ bụ were mee ihe ọbụla nke anyị na-eji mmiri eme anyị ga-elebakwa anya n'ụzọ anyị ga-eji dozie mmiri ahụ nke ọma ka ọ bụrụ ihe na aga enye anyị ọrịa ọjọọ ndị a anyị na-arịa ma ọ bụ site n'oge rue n'oge igbo onye ọma na-ege ntị anyị ga-akwụsị ebe a n'ụbọchị taa ma ụbọchị ọzọ anyị ga-enwe ike leba anya n'isiokwu ndị a nke anyị kpọpụtara unu ma nwee ike mata ihe omimi dị na isiokwu ndị a dum ma ruo mgbe ahụ ọ ga-amasị m ka unu bụrụ ndị ga-anọ ma na-ebi ezi ndụ ị na-elekere onwe unu anya site na ị na-edota ogige anyị ụcha ma na-eme ka ogige anyị bụrụ ihe ga-adị mma bụrụ ebe dị mma na obibi otu anyị na-aga na-esi n'ụzọ dị otu a na-enweta ụmụ ọrịa ọjọọ ndị a dum anyị na-arịa anyị na-asị unu na ọka ọma nọ. na-ekelela nwanne anyị nwoke onye nyere anyị okwu nke ahụike taa imeela do chineke chia n'ime ezinụlọ gị ka chineke gọzie gị na-enye gị amamihe n'ihe niile na-eme igbu ọma na-ege ntị ọ ka bụkwa adventist world radio ka ị na-ege kọrọ anyị n'ekwentị na nọmba nke a 07063637224 7224 24 oge a ka anyị ga-eji wee nụọ abụ dị iche ma nabatakwa onye mgbasa ozi onye anyị na ya ga-atụgharị iche ma nyochaa akwụkwọ nsọ n'ụbọchị taa chimle chimle chimle oho chimle ebe m ọrịa chimle aga m gị mma mma chimle chimle chimle chimle m ọrịa chimle aga m atụrụ gị mma mma chimle chimle chimle chimle ebe ị m ọrịa chimle aga m atụrụ gị mma mma chimle chimle chimle chimle ebe ị m ọrịa chimle aga m atụrụ gị mma mma chimle chimle chimle chimle ebe m ọrịa chimle aga m atụrụ gị mma mma Chimne, chimne, chimne, chimne, ebi gwara Maria, chimne, aga m Hallelujah, Chimle, Jehovah Chimimela.

Zion Heralds Ishugwu Aba unu emeela na nke unu nyere anyị mara na nwere ike ịga ozioma nkịta na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo onye ọma na-ege ntị mara na nwere ike ige ozioma nkịta na 15.44 kph. 15.44 kilohertz bụ ebe ị ga-anụ ozi nke anyị na-ewetara gị ma abụ ọma nke anyị na-ewetara unu n'ụbọchị taa ma ụbọchị echi na ụbọchị niile nke na-abịanụ 15.44 kilohertz ka anyị nọ nwayọọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozioma nke pụrụ iche onye mmụọ ọjọọ na-achị ji emerụsi onwe ya ahụ ị nwere ike isi jizọs kraịst ọ bịatakwara gịrị ọ bụ onye isi nchụàja anyị n'ihi na ọtụtụ uhe mmekọtara nwoke na bụ ihe rụrụ arụ kemgbe ebe a na-eli ozu rụrụ arụ onye nchụàja onye nsọ agaghị nka ka obe ka abụọ onye ọbara nda ịgba nrụrụarụ arụ ụlọ akwụkwọ Leviticus 17 isi iri asaa imega agụọ ya ọbara ịda agbachi mmadụ nna ọ ga-igbeta ọrụrụ ọtụtụ uhewe mmere ebe na mmadụ nwere ike esi ihe dịghị otu onye nzọpụta ji aga njụrụ eju ma jizọs nga ọrụba n'ihi na ọ mara n'ala mmadụ a lọba ekwesu bịa bịa kọrọ ọnọdụ n'ime ehi ekere ya ekwesu adịfụghị ajọ pụtara chineke ọ bụ onye iro bịara bịa kọrọ ọnọdụ lee onye ka kekwara na ya pụkwara ikegharị ya ụmụnne m n'ime okwukwe jizọs kraịst mgbe ọ dị abịa ndị na-eso ụzọ ya eleghị anya na ọha anya ma mgbe e ji wee hụ la mmụọ ọjọọ nọ n'ime onye nwe bịara too akọta jizọs kraịst sito etisiri mkpu ike ọ sị mgbe ọ hụrụ jizọs n'ebe dị anya o wee gbaa ọsọ kpọọ isi ala nye mmụọ ọjọọ eduru onye adịwa edu akpọ isi ala nye jizọs kraịst e oh, no wonder jizọs m sisi lọ ọbụla aha jizọs na ikpere niile ga ala ma kedịla elu ma kedịla ala ma kedịla okpuru ụwa nga igbu mgbe a da-akpọ aha jizọs so n'ihi nke a gwere aha jizọs na-eje gị onye na-ahụ ahụhụ ọ bụ nkasi obi na ọṅụ n'ebe ọbụla gị na-eje ọ sị mgbe o tisiri mkpu n'oke olu o wee sị gị na ka mụ na gị nwekọrọ jizọs ọkpara chineke nke kachasị ihe niile elu ịhụlahe mmụọ ọjọọ dịka ndị isi chọọchị ndị jizọs si bịa ekweghị ịkọta ya ndị ndu okpukpe ndị legwerela ndọrọ ndọrọ ọchịchị hicha isi ndị legwerela arụrụ ala na shịrịmasị yiri isi ndị legwerela igbiri aka lee ọgara ọganihu onye ọdọ yiri isi ndị ga-adị selebreti nwa dị ime emereme nwa emere ga-abụ onye dị rọkalashi bụ onye agha igbeli elu akọtafo jizọs jizọs bịara akọtaghị ya wede esi arụmarụ kena ọ ga-ebịa bụ kraịst anyị ọ bụla onye kapịnta ga-eme ya ọbụke ọbụke mmụọ ọjọọ nọ n'ime onye ara akọta ya ọbịa bụ jizọs ọkpara chineke dị ndụ etifuo ya echeghị m si la nhana mmakụ ndị ide mmụọ ọjọọ echeghị m si na mmụọ ọjọọ takara ntaka nwoke na-abụghị ntaka a sịla o mkpu nke bụla ndị niile kwesịrị ịnọ gburugburu ọ bụrụla ọdị ndị ọdọ n'ihi na ndị mmadụ dị na-egba ọsọ ụfụfụ ụfụ n'ihi na ebe a bụ onye bụ onye ara nọ dịghị onye dị ịbịa nda ma ọtụtụ ndị nọ gburugburu nwekwara ike ịnụ mkpu onye mmụọ ọjọọ ndị etisi jizọs ọkpara chineke gịnị ka mụ na gị nwekwara ị bịara gịrobe akọtara ewe lọọ bụ onye chụdara we ihe n'elu lọdobe ya sị gịnị ka anyị legara bụ e kpọrọ ewe aha jizọs ọkpara chineke nke kachasị ihe niile elu akpọdoro ya ụlọ ụsọ ya ogweghe madụla chineke otu a ọ bụ nwa onye nwe pọl njidela otu akụkụ akwụkwọ timoti ya sịrị abụ na ndị mmụọ ọjọọ kwere ma kụja ọ dị mkpa ka ịghọta onye onye nwaanyị bụ ndị mmadụ achọghị ikwetala jizọs ndị mmụọ ọjọọ da akọta ya nwa bịakwute onye nwaanyị si ewere m chineke gbaa gị iyi emekpala m ahụ ka abụkwa ndị ọdọ wee nọla ebe a mmụọ ọjọọ ga-adịkwa ịrịọ jizọs otu ọ chọrọ ta egwere mmeso emekpala m ahụ n'ihi na ọ na-asị ya si n'ime nwoke a pụta gị mmụọ na-adịghị ọcha n'ihi na jizọs amalitela ịgwa mmụọ ọjọọ si si n'ime nwoke ị gara n'ime ga nọ si nga fụta onye hwedo arịọ emekpadem ahụ o wee jụọ ya sị jizọs ajụọ olee aha gị ọ sị ya aha m bụ lijion n'ihi na anyị dị ọtụtụ mmụọ ọjọọ nọ n'ime nwoke na lijion mbụ sitela puku labụ ga-eru puku isii hetala puku labụ eleghị anya ka e nwere ike du puku anọ dịka ọtụtụ ndị lede puku anọ otu onye mmụọ ọjọọ na-ele ime nduru puku anọ maọbụ ihe bekee dakpọ akpọ 4000 lụọ otu ime mmadụ ọ bụghị mpekere amụme mere na uhe niile a na eke la ọtụtụ uhe eji de atụ ya mkpọrọ adịghị ike da nọta n'ihi na ike mmụọ ọjọọ ndụrụ puku anọ abụghị uhele emepere mmadụ nọdụla ebe jizọs nọ ikike ndị ya ndaramba ikike mmụọ ọjọọ ndaramba asụlon dị ọtụtụ o wee rịọsie ya ike ka ọ ghara izipụ ha n'ala ahụ ma oke igwe ejide n'ebe ahụ na nso ugwu ahụ na-ata nri ha wee rịọ ya ziga anyị n'ime igwe ezi ahụ ka anyị wee baa n'ime ha o wee kwere ha ndị mmụọ ahụ na-adịghị ọcha wee pụta jee baa n'igwe ezi ahụ igwe ezi wee nụda n'ebe ahụ ndị mkputamkpu daba n'oke osimiri ha ruru dị ka nnu ise mmiri wee gbagbue ha ndị na-azụ ha wee gbalaga kọsaa ya n'obodo ahụ na na ubi ha wee bịa ịhụ ihe ọ bụ bụ ihe emerere amaokwu iri ha wee bịakute jizọs lee onye ahụ ndị mmụọ ọjọọ ji ka ọ nọdụrụ ala yiri uwe uche ya zukọrọ bụ onye nwere lijion ahụ ha wee tụọ egwu iri isii ndị hụrụ ya wee kọrọ ha otu e mere onye ahụ ndị mmụọ ọjọọ dị na okwu igwezi ahụ ha wee malite ịrịọ ya ka ọ pụwa n'oke ala ha jizọs mere hụ ịrịba ama chụọ mmụọ ọjọọ wee si n'ime onye ejiwe pụa ụmụnne m nwoke na ụmụnne m nwanyị onye nwanyị jizọs pụrụ ime ihe niile amaghị m ihe na-enye gị nsogbu ma karịsịa amaghị chineke bụ ọrịa ụdị mmụọ ọbụla lajile agha aka mmụọ iko mpụrụ ịfụ mmụọ arụrụ ala mpụrụ isi n'ebe ị nọ wezugo onwe mmụọ asịrịmasị mpụrụ ịpụ n'ihi na mmụọ ndị a bụ mmụọ chineke mmụọ ọjọọ ndị a na-atụ ụka n'ime ndọgo onye nwe anyị pụrụ ime ka ha si lee ebe nọ pụọ naanị bịakwute ya ụmụnne m nwoke ụmụnne m nwaanyị n'ebe a mmụọ ọjọọ rịọrọ jizọs jizọs ekwe arịrịọ eji dịka m gwara gị n'isi mbụ sị lọọ ọtụtụ ihe dị n'ebe a rụrụ arụ ezi bụ anụ na-adịghị ọcha la akwụkwọ leviticus isi rile eh, otu ego daa ruo amaokwu nke isii ị ga-egota lee eji ọsọ ji atagharị ọnụ kpọta ụkwụ ya wafụgo nchapa n'ihi nke a ọ bụghị anụ oriri ọ bụghị mwute n'oge taa ma ọtụtụ ndị mmadụ ga-ereghe ya a ga-ahụ ya hụ ada iri eri ma nnu otu nnu mbụ puku narị anọ la ezi ezi ndị ite nri la onye nwe anyị mere kwere ka mmụọ ọjọọ mmụọ ọjọọ si kwee ka anyị baala ime ezi na wụnọ ọ bụ mmụọ na-adịghị ọcha anụ na-adịghị ọcha kwee ka anyị gobe a anyị la ụlọ abụ lụgbuo karịa izifu anyị laala na ọ dịghị ọdụ anyị laba mee ka anyị baa n'ime anụ na nrụrụ arụ anyị la ụlọ abụ ladụkwado jizọs soke ebe ọ bụ nwa ala onu chọrọ ịba ngwabanụ eji mmụọ ọjọọ abalanyela ime eji wa ugwu ahụ na mkpụta mkpu ihe ime mmiri nwụsịa mgbe ebili mmiri nke ndụ anyị na-agbagharị ka anyị mara na jehova nọ nso imeela onye mgbasa ozi iinwe aka mma n'ozi ọma nke wetara anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka mara chineke bara gị n'aha jizọs amen gị onye ọma na-ege ntị mara na ị nwere ike ige oziọma nke taa na 15.44 kilohertz ka bụ frekwensị ebe ị gị na-enweta oziọma nke anyị na-ewetara gị n'ikuku 15.44 kilohertz mara na ị nwekwara ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ Ịmail adreesị anyị bụ awrnigeria at gmail dot com awrnigeria at yahoo dot com ka udo na ịhụnanya nke Chineke nọnyere mmadụ niile n'aha Jizọs amen

anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo